isiokwu a na-amụ amụ nke iri anọ na asaa a ga-amụ isiokwu a n'izu malitere na Jenụwarị 15 ruo 21 otu anyị ga-esi na-ahụkwu ụmụnna anyị n'anya okwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ka anyị na-ahụ ibe anyị n'anya n'ihi na ịhụnanya si n'aka Chineke Jọn nke mbụ isi anọ amaokwu nke asaa abụ nke otu narị na itoolu jiri na obi unu niile hụ ibe unu n'anya ihe isiokwu a na-ekwu ọ dị mkpa taa karịa mgbe ọbụla ọzọ ka anyị hụ ụmụnna anyị n'anya gịnị mere o ji dị mkpa olee otu anyị ga-esi gosi na anyị ji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya paragrafụ nke mbụ na nke abụọ ajụ nke a gịnị mere Pọl onye ozi ji si n'ịhụnanya bụ agwa kachanụ ajụ nke bi olee ajụ ndị anyị ga-aza mgbe Pọl onyeozi na-ekwu gbasara okwukwe olileanya na ịhụnanya ihe o ji mechie okwu ya bụ nke kacha na-agwa a niile bụ ịhụnanya ndị Kọrịntị nke mbụ isi iri na atọ amaokwu iri na atọ gịnị mere Pọl ji kwuo ihe ahụ n'ọdịnihu ọ gaghị adị mkpa ka anyị nwee okwukwe na nkwa Chineke kwere gbasara ụwa ọhụrụ ma bụkwa na nwee olileanya na nkwa ahụ ga-emezu n'ihi na ha emezuola ma anyị ka kwesịrị ị na-ahụ Jehova na ndị mmadụ n'anya mgbe niile n'eziokwu anyị ga na-ahụkwu ha n'anya ruo mgbe ebighị ebi ebe ọ bụ na anyị kwesịrị ị na-ahụkwu ha n'anya mgbe niile anyị ga-aza ajụjụ atọ nke mbụ gịnị mere anyị ji kwesị ịhụ ụmụnna anyị n'anya nke abụọ olee otu anyị ga-esi gosi na anyị hụrụ ụmụnna anyị n'anya nke atọ olee otu anyị ga-esi na-ahụkwu ụmụnna anyị n'anya gịnị mere anyị ji kwesị ịhụ ụmụnna anyị n'anya paragrafụ nke atọ ajụjụ olee ihe ndị mere anyị ji kwesị ịhụ ụmụnna anyị n'anya olee ihe mere o jide mkpa ka anyị hụ ụmụnna anyị n'anya otu n'ime ihe ndị kpatara ya bụ na ọ bụ ịhụnanya ka eji amata ezigbo ndị na-eso ụzọ kraịst jizọs gwara ndị na-eso ụzọ ya sị ọ bụrụ na unu hụrụ ibe unu n'anya mmadụ niile ga-eji ya mata na unu bụ ndị na-eso ụzọ m Jọn isi iri na atọ amaokwu iri atọ na ise ihe ọzọ bụ na ịhụ ibe anyị n'anya na-eme ka anyị dịrị n'otu Pọl kpọrọ ịhụnanya ihe na-eme ka mmadụ niile dịrị n'otu ndị Kọlọsi isi atọ amaokwu iri na anọ ma e nwere ihe ọzọ dị mkpa mere anyị kwesịrị iji hụ ụmụnna anyị n'anya Jọn onye ozi degara ndị Kraịst ibe ya akwụkwọ ozi sị onye ọ bụla hụrụ Chineke n'anya kwesịkwara ịhụ nwanna ya n'anya Jọn nke mbụ isi anọ amaokwu iri abụọ na otu ọ bụrụ na anyị egosi na anyị hụrụ ndị mmadụ n'anya ọ na-egosi na anyị hụrụ Chineke n'anya paragrafụ nke anọ na nke ise ma ihe atụ gosiri otu ịhụ Chineke n'anya si gbasaa ịhụ ụmụnna anyị n'anya olee otu ịhụ Chineke n'anya si gbasa ịhụ ụmụnna anyị n'anya iji atụ: ka anyị lee otu obi anyị si gbasa ebe ndị ọzọ na-ahụ anyị ọ bụ na dọkịta chọọ ịmata otu obi anyị si arụ ọrụ o nwere ike ijide anyị aka n'akwara dị anyị n'aka ọ na-eme ka ọ mara ma obi anyị ọ na-arụkwa ọrụ nke ọma olee otu ihe a si gbasa ịhụnanya otu ahụ dọkịta na-esi n'ihe ọ chọpụtara mgbe o jidere anyị aka n'akwara amara ihe ụfọdụ gbasara otu obi anyị si arụ ọrụ anyị nwekwara ike iji otu anyị hụrụrụ ụmụnna anyị n'anya chọpụta otu anyị si hụ Chineke n'anya ọ bụrụ na anyị achọpụta na anyị ahụchazi ụmụnna anyị n'anya otu anyị hụburu ha o nwere ike igosi na anyị ahụchaghịkwa Chineke n'anya ma ọ bụrụ na anyị na ahụ ụmụnna anyị n'anya mgbe niile o gosiri na anyị hụrụ Chineke n'anya n'eziokwu paragrafụ nke isii ajụjụ olee ihe mere o ji bụrụ na ezigbo nsogbu dị ma ọ bụrụ na anyị ahụchazi ụmụnna anyị n'anya ọ bụrụ na anyị ahụchazi ụmụnna anyị n'anya o gosiri na nsogbu dị maka gịnị ọ bụ maka na o nwere ike pụta na anyị na Jehova adịchazi na mma Jọn onye ozi mere ka ihe a doo anya mgbe o chetara anyị sị onye na-ahụ nwanne ya n'anya bụ onye ọ na-ahụ anya agaghị ahụrụ Chineke n'anya bụ onye ọ na-anaghị ahụ anya Jọn nke mbụ isi a nke iri abụọ gịnị ka anyị na-amụta na ya ihe ga-eme ka anyị na Jehova dị na mma bụ ma anyị na-ahụ ibe anyị n'anya Jọn nke mbụ isi anọ amaokwu nke asaa ruo na nke itoolu na amaokwu nke iri na otu sịrị ndị m hụrụ n'anya ka anyị na-ahụ ibe anyị n'anya n'ihi na ịhụnanya si n'aka Chineke onye ọbụla nke hụrụ ndị ọzọ n'anya bụ nwa Chineke ọ makwa Chineke onye ọbụla na-anaghị ahụ ndị ọzọ n'anya amaghị Chineke n'ihi na Chineke bụ ịhụnanya ọ bụ otu a ka esi mee ka anyị mata na Chineke hụrụ anyị n'anya Chineke zitere ọkpọrọ mụrụ naanị ya n'ụwa ka anyị wee si n'aka ya nweta ndụ ndị m hụrụ n'anya ọ bụrụ otu a ka Chineke si hụ anyị n'anya anyị kwesịkwara ị na-ahụ ibe anyị n'anya olee otu anyị si egosi na anyị hụrụ ụmụnna anyị n'anya paragrafụ nke asaa na nke asatọ ajụjụ olee ụzọ ụfọdụ anyị nwere ike isi gosi na anyị hụrụ ụmụnna anyị n'anya na Baịbụl e nyere anyị iwu ugboro ugboro ka anyị hụ ibe anyị n'anya Jọn isi iri na ise amaokwu iri na abụọ na amaokwu iri na asaa ndị Rom isi iri na atọ amaokwu nke asatọ ndị Tesalonaịka nke mbụ isi a na amaokwu itoolu Pita nke mbụ isi mbụ amaokwu iri abụọ na abụọ Jọn nke mbụ isi a na amaokwu iri na otu ma ọ bụ obi anyị ka anyị na-eji ahụ mmadụ n'anya ndị mmadụ anaghịkwa ahụ ihe dị anyị n'obi n'ihi ya olee otu anyị ga-esi eme ka ndị ọzọ mata na anyị hụrụ ha n'anya ọ bụ n'okwu ọnụ anyị na n'omume anyị e nwere ọtụtụ ụzọ anyị nwere ike isi gosi ụmụnna anyị na anyị hụrụ ha n'anya ụfọdụ n'ime ha bụ na-agwa na ibe unu eziokwu zekaraya isi atata amaokwu iri na isii unu na ibe unu na-adị n'udo maka isi itoolu amaokwu iri ise na-ebu n'ụzọ asọpụrụ ndị ọzọ ndị Rom isi iri na abụọ amaokwu iri na-anabata na ibe unu ndị Rom isi iri na ise amaokwu nke asaa na-agbaghara na ibe unu ndị Kọlọs isi atọ amaokwu iri na atọ na eburita na ibu arọ ibe unu ndị Galeshia isi isi amaokwu abụọ na-akasị na unu obi ndị Tesalonaịka nke mbụ isi anọ amaokwu iri na asatọ na-emenụ ka ibe unu dị ike ndị Tesalonaịka nke mbụ isi ise amaokwu iri na otu na-ekpekwara na ibe unu ekpere James isi samokwiri na isii paragrafụ nke itoolu ajụjụ gịnị mere ịkasi ụmụnna anyị obi ji bụrụ ụzọ dị mkpa anyị si egosi na anyị hụrụ ha n'anya ka anyị leba anya n'otu n'ime ụzọ ndị anyị si egosi ndị ọzọ na anyị hụrụ ha n'anya ikwu na paragrafụ bụ nke ụzọ Pọl sịrị na-akasị n'ibu n'obi olee otu ịkasi ndị mmadụ obi si bụrụ otu ụzọ dị mkpa anyị si egosi na anyị hụrụ ha n'anya otu akwụkwọ na-akọwa Baịbụl kwuru na okwu Pọl kwuru asụgharịrị ịkasi obi pụtara iguzo n'akụkụ mmadụ na-agba ya ume mgbe ọnwa siri ike bịara ya n'ihi ya ọ bụrụ na anyị akasie nwanna na-ata ahụhụ obi anyị na-enyere ya aka ka ọ ghara ịda mba n'ife Jehova N'oke ọ bụla anyị kasịrị nwanne anyị obi anyị na-egosi ya na anyị hụrụ ya n'anya foto eji kọwaa paragrafụ nke asaa na nke itoolu na-egosi nke mbụ ebe otu nwanna nwaanyị na-ekpe ekpere nke abụọ ebe ọ na-ege ntị ka nwanna nwaanyị ọzọ na-agwa ya otu ọ dị ya n'obi nke atọ ebe o si n'ịntanetị na akpụ nwanna nwaanyị mere agadi ahụ na-adịghị nke anọ ebe ọ na-ede ihe n'akwụkwọ ọ ga-etinye na onyinye ọ chọrọ inye mmadụ nke ise ebe ya na nwanna m nwaanyị gbajiri aka na-eri nri ihe edere na foto ahụ sịrị olee otu anyị nwere ike isi nyere nwanna nọ na nsogbu aka paragrafụ nke iri ajụjụ olee otu inwe ọmịiko si gbasa ịkasi mmadụ obi e nwere ike ikwu na inwe ọmịiko na ịkasi mmadụ obi bụ nwanne olee otu ọ bụ onye na-enwere mmadụ ọmịiko hụ onye na-ata ahụhụ ọ na-akasi ya obi akwa mbọ inyere ya aka n'ihi ya ihe mbụ anyị na-emere na-ata ahụ bụ inwere ya ọmịiko anyị akasizie ya obi Pọl kọwara na otu Jehova si enwere ndị mmadụ ọmịiko na-eme ka ọ ha obi ọ kpọrọ Jehova nna na-emetara ndị mmadụ ebere Chineke nke na-akasi ndị mmadụ obi n'ụdị ọnọdụ niile ha nọ ndị Kọrịntị nke a bụ isi mba amaokwu nke atọ n'ebe a Pọl ji okwu bụ na-emetara mmadụ ebere kọwaa inwere ndị ọzọ ọmịiko n'ihi ya ọ kpọrọ Chineke nna na-emetara ndị mmadụ ebere ma ọ bụ onye ebere si n'aka ya n'ihi na ọ na-enwere ndị mmadụ ezigbo ọmịiko ọmịiko ahụ na-emekwa ka ọ kasị anyị obi n'ụwa niile na-abịara anyị ndị kọrịntị nke abụọ isi mgbe amaokwu nke anọ otu ahụ mmiri dị ụcha nke si n'isi mmiri gbapụta na-eme ka ndị akpịrị na-akpọ nkụ nweta onwe ha Jehova na-akasị ndị nsogbu bịara obi meekwa ka ha nweta onwe ha olee otu anyị nwere ike isi na-enwere ndị mmadụ ọmịiko ma na-akasị ha obi ka Jehova otu ụzọ anyị nwere ike isi mee ya bụ ịmụta ị na-akpa àgwà ndị ga-enyere anyị aka ị na-enwere ndị mmadụ ọmịiko ma na-akasị ha obi olee ụfọdụ n'ime àgwà ndị ahụ paragrafụ nke iri na otu ajụjụ dịka e kwuru na ndị Kọlọsi isi atọ amaokwu iri na abụọ na Pita nke mbụ isi atọ amaokwu nke asatọ olee àgwà ndị ọzọ ga-enyere anyị aka ị na-ahụ ụmụnna anyị n'anya otu ga-eme ka anyị na-akasị ha obi olee ihe ga-enyere anyị aka inwe ịhụnanya nke ga-eme ka anyị nwee ike na-akasị ibe anyị obi kwa ụbọchị anyị kwesịrị ịmụta ịkpa àgwà ndị dị ka ihe gbasara ndị ọzọ imetụ anyị n'obi ịhụ ụmụnna anyị n'anya na iwere ha obiọma ndị Kọlọs isi atọ amaokwu na abụọ sịrị ebe ọ bụ na Chineke họrọ unu unu abụrụkwa ndị dị nsọ na ndị ọhụrụ n'anya yiri na agwa ndị a ka uwe obi ebere obiọma obi umeala ịdị nwayọọ na ndidi Pita nke mbụ isi atọ amaokwu asatọ sịrị n'ikpeazụ unu niile nwee otu obi ka ihe banyere ịbụ unu na-emetụ unu n'obi unu ibe unu n'anya ka ụmụnne na-enwe n'obi ebere dịrịkwanụ umeala n'obi olee otu àgwà ndị a nwere ike isi nyere anyị aka ọ bụ na anyị amụta inwere ndị mmadụ ọmịiko mụtakwa àgwà ndị yiri ya ọ ga-enyere anyị aka ịkasi ndị nọ na nsogbu obi Jizọs sịrị ihe juru mmadụ n'obi ka ọnụ ya na-ekwu ezigbo mmadụ na-esi n'ezigbo akụ ya ewepụta ihe ọma Matiu isi iri na abụọ amaokwu iri atọ na anọ na amaokwu iri atọ na ise ịkasi ụmụnne anyị obi bụ ụzọ dị ezigbo mkpa anyị si egosi na anyị hụrụ ha n'anya olee otú anyị ga-esi na-ahụkwa ụmụnna anyị n'anya paragrafụ nke iri na abụọ ajụjụ nke a gịnị mere anyị kwesịrị iji kpachara anya ka anyị ghara ịkwụsị ịhụ ụmụnna anyị n'anya ajụjụ nke bi olee ajụjụ anyị ga-azụ ugbu a anyị niile chọrọ ị na-ahụ ibe anyị n'anya Jọn nke mbụ isi a na nke asaa ma ọ dị mkpa ka anyị cheta na Jizọs dọrọ aka na ntị na ịhụnanya ọtụ ndị ga-ajụ oyi Matu isi nke iri abụọ na na amaokwu nke iri na abụọ Jizọs anaghị ekwu na ọtụ ndị na-eso ụzọ ya ga-akwụsị ịhụ ibe ha n'anya n'agbanyeghị ya anyị kwesịrị ịkpachara anya ka anyị ghara ịmụta otu ndị mmadụ si egosi na ha hụ ibe ha n'anya ka anyị leba anyị n'ajụjụ a dị mkpa olee ihe ga-enyere anyị aka ịmata ma anyị ji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe ga-enyere anyị aka ịmara ma anyị ji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya otu ụzọ anyị ga-esi amata ma anyị ji obi anyị niile hụ ụmụnna anyị n'anya bụ ileba anya n'ihe anyị na-eme ma ihe ụfọdụ mee onye onyeozi kwuru otu n'ime ha ọ sịrị nke ka nke jiri na obi unu niile hụ ibu unu n'anya n'ihi na onye hụrụ ndị ọzọ n'anya na-adị njikere mgbe niile ịgbaghara ha ma ha mejọọ ya Pita nke mbụ isi a na amaokwu nke asatọ n'ihi ya ihe anyị na-eme mgbe ụmụnna anyị mejọrọ ihe ma ọ bụ mgbe ha mere ihe wetara anyị ga-enyere anyị aka ịmara ma anyị ji obi anyị niile hụ ha n'anya paragrafụ nke iri na anọ ajụjụ dịka ekwu na Pita nke mbụ isi a na-amaokwu nke asatọ olee otu anyị kwesịrị isi hụ ụmụnna anyị n'anya nye ihe atụ ka anyị chebara ihe Pita kwuru echiche ihe mbụ kwuru na amaokwu nke asatọ kọwara ụdị ịhụnanya anyị kwesịrị inwe ọ bụ iji obi anyị niile hụ ibe anyị n'anya okwu Grik Pita ji kọwaa iji obi anyị niile pụtara ịgbasa ihe ihe ọzọ ekwu na amaokwu ahụ kọwara ihe ga-eme ma anyị jiri obi anyị niile hụ ụmụnna anyị n'anya ọ ga-ekpuchi mmehie ụmụnna anyị anyị nwere ike iji ihe atụ akọwa ya ka e were ya na ihe kawasịchara elu tebụl anyị anyị nwere ike were akwa gbasaa n'elu tebụl ahụ akwa ahụ ga-ekpuchi ọtụtụ ihe na-adịghị mma na tebụl ahụ ọ bụghị ihe ole na ole otu ahụ ka ọ dịkwa ma ọ bụrụ na anyị ejiri obi anyị niile hụ ụmụnna anyị n'anya anyị ga-adị njikere ịgbaghara ha ma ha mejọ anyị paragrafụ nke iri na ise ajụjụ ọ bụrụ na anyị ejiri obi anyị niile hụ ụmụnna anyị n'anya gịnị ka anyị ga-enwe ike ime otu anyị si hụ ụmụnna anyị n'anya kwesịrị isi ike nke na anyị ga na-agbaghara ha mmehie ha ọ bụrụgodị na o siri anyị ike mgbe ụfọdụ ndị Kọlọsị isi atọ amaokwu nkiri na atọ sịrị na-edirinụ ibe unu ihe na-agbaghakwara ibe unu kpamkpam ma e nwee onye ibe ya mejọrọ Jehova gbaghara unu kpamkpam unu kwesịkwara ị na-emere ibe unu otu ahụ anyị gbaghara ndị ọzọ ọ na-egosi na anyị ji obi ya niile hụ ha n'anya nakwa na anyị chọrọ ime Jehova obi ụtọ olee ihe ọzọ nwere ike inyere anyị aka ileghara ihe ụmụnna anyị na-emejọ ma ọ bụ ihe na-eme na-ewe anyị iwe anya paragrafụ nke iri na isii na nke iri na asaa ajụjụ olee ihe ọzọ ga-enyere anyị aka ị na-eleghara obere ihe ụmụnna anyị na-emejọ anya nye ihe atụ lekwasị anya n'ihe ọmụmụ nna gị na-eme ọ bụghị n'ihe ha na-anaghị emeta iji maatụ atụ ka e were na gị na ụmụnna gara nnọkọ unu kporiri ndụ na nnọkọ ahụ mgbe unu mechakwara unu niile sere foto unu sediri foto abụọ ọzọ adịghị ama ama ya bụrụ na nke mbụ ahụ adịghị mma ugbu a unu enweela foto atọ ma n'otu n'ime ha e nwere otu nwanna ihu ya gbarụrụ agbarụ olee ihe ị ga-eme foto ahụ ị ga-ewepụ ya n'ihi na ị ka nwere foto abụọ ọzọ ebe ụmụnna niile na-achị ọchị ma nwanna ahụ anyị nwere ike iji foto ahụ tụnyere ụdị ihe anyị na-echeta gbasara ụmụnna anyị a na-enwekarị oge anyị na ụmụnna anyị ji nọrịa ma ihe ndị tọrọ anyị ụtọ maka ewere ya na enwere otu oge nwanna kwuru ma ọ bụ m ihe na-adịghị mma gịnị ka anyị kwesịrị ime gbasara ya anyị kwesịrị ịgbalị chefuo ya n'ihi na e nwere ihe ndị ọzọ dị mma gbasara onye ahụ anyị kwesịrị ị echeta anyị ga-echefula ihe ahụ na-adịghị mma nwanne ahụ mere anyị n'ihi na e nwere oge ndị ọzọ dị mma anyị na ya nọrịrị ọ bụ ụdị ihe ndị a ka anyị kwesịrị ị na-echeta ma jiri ha kpọrọ ihe foto eji kọwaa paragrafụ nke iri na isii na nke iri na asaa na-egosi ebe otu nwanna na-ewepụ otu n'ime foto ndị ya na ụmụnna sịrị n'ekwentị ya foto nke ọzọ bụ otu n'ime foto ndị ha sịrị asa ya tinye ya na frem dosazie ya n'ebe a na-edosa akwụkwọ ihe edere na foto ahụ sịrị otu ahụ anyị na-edosa foto ndị dị mma anyị sịrị ma wepụ ndị nke ọzọ anyị kwesịrị ịna echeta ihe ọmụmụ nna anyị mere ma na-echefu ndị nke na-adịghị mma ihe mere ịhụnanya ji dị ezigbo mkpa taa paragrafụ nkiri na asatọ ajụjụ olee ihe ụfọdụ gbara ọkpụrụkpụ gbasara ịhụnanya anyị kwuru okwu ha n'isiokwu a gịnị mere anyị kwesịrị iji na-ahụkwu ụmụnna anyị n'anya dịka anyị mụtara ala ịhụ ụmụnna anyị n'anya na-egosi na anyị hụrụ Jehova n'anya olee otu anyị ga-esi egosi na anyị hụrụ ụmụnna anyị n'anya otu ụzọ bụ ịkasi ha obi ihe ga-eme ka anyị nwee ike na-ahụ ibe anyị n'anya bụ ị na-enwere ha ọmịiko olee otu anyị ga-esi na-ahụkwa ibe anyị n'anya ọ bụ ma anyị ike anyị niile ị na-agbaghara ha paragrafụ nke iri na itoolu ajụjụ gịnị mere o ji dị ezigbo mkpa taa ka anyị hụ ụmụnna anyị n'anya gịnị mere o ji dị ezigbo mkpa taa ka anyị gosi na anyị hụrụ ụmụnna anyị n'anya legodo ihe Pita kwuru mere o ji dị ezigbo mkpa ọ sịrị ọgwụgwụ ihe niile adịla nso n'ihi ya jiri na obi unu niile hụ ibe unu n'anya Pita nke mbụ isi anọ amaokwu asaa na amaokwu asatọ ka ọgwụgwụ uwe ochie a ji ọsọ na-eru olee ihe anyị kwesịrị ịtụ anya ya Jizọs kwuru gbasara ndị na-eso ụzọ ya sị mba niile ga-akpọkwa unu asị n'ihi aha m Mati iri abụọ na okwu itoolu ọ bụrụ na anyị chọrọ ịdị ụdị ịkpọ asị ahụ ha kpọrọ anyị anyị na anyị kwesịrị ịdị n'otu ọ bụrụ na anyị adịrị n'otu mbọ setan na-agba ikewa anyị ga-akwa afọ n'ala n'ihi na ihe jikọtara anyị bụ ịhụnanya na-eme ka mmadụ niile dịrị n'otu ndị Kọlọs isi atọ amaokwu iri na anọ gịnị ka ị ga-aza gịnị na gịnị mere anyị kwesịrị iji hụ ụmụnna anyị n'anya olee otu anyị ga-esi gosi na anyị hụrụ ụmụnna anyị n'anya olee otu anyị dị njikere ịgbaghara ụmụnna anyị si egosi na anyị hụrụ ha n'anya abụ nke otu narị na iri atọ na-agbaghara ndị ọzọ isiokwu agwụla